Ikechukwu dịrị unu ụmụnne na ụmụnna ndị nke na-ege ntị n'oge dị ugbu a aha m bụ nwanne unu nwoke Obichukwu Anthony Eberechukwu ka udo nke Chineke nke kachasị ihe niile dịrị unu n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị ozi ọma na-abịara unu site na ụlọ ndị Life World Radio Ministry akala ndị Baptist Missionary Association nke Afrịka gburugburu site na ngalaba Naịjirịa nke wuru na Ologweru n'ime Ibadan nke dị na Oyo Steeti. Ihe mmụta anyị a ga-enwe n'ụbọchị nke taa ga-esite na Oziọma nke Matu n'isi nke ịnọ malite na amaokwu nke iri na asatọ wee rute amaokwu ri abụọ na abụọ Matthew chapter 4 18 22 Matthew isi nke ịnọ malite amaokwu nke iri na asatọ wee ruo na nke iri abụọ na abụọ ka ekpere kpere Chineke Chukwu ọma onye dị nsọ onye kere ụwa kee eluigwe niile onye ike niile dị n'ọbụ aka ya nara mbuli elu n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs amen anyị na-ekele gị n'oge dị ugbu a ohere nke inyere anyị iji wee uche na akwụkwọ gị nke dị nsọ onye nwe anyị ka anyị na-agụ okwu gị a tụkwasị anyị ndụ n'elu ndụ meghe anyị n'isi obi anyị ka anyị hụ Jizọs n'oge dị ugbu a ka mgbe anyị ga-enwecha mmụta nke a ka afa gị bụrụ ihe bulie elu ihe a gọzi agọzi ka mgbanwe wee dịkwa na ndụ anyị n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen site n'amaokwu nke iri na asatọ na akwụkwọ nke matu isi nke ịnọ wee na-agụ ma mgbe ọ na-ejegharị n'ụsọ nke osimiri galili ọ hụrụ ụmụnne abụọ simon nke a na-akpọ pita na andrew nwanne ya ka ha na-awụnye ugbo n'oke osimiri n'ihi na ha bụ ndị ọkụ. O wee sị ha, “Bịanụ so m na-azụ m ga-eme ụnụ ndị ọkụ na-akụta mmadụ.” Ngwa ngwa ha wee rapụ ihe niile ha ji ebu azụ so ya. O wee si n'ebe ahụ gaa hụ ụmụnne abụọ ọzọ james nwa Zebedi na Jọn nwanne ya n'ime ụgbọ ha ha na nna ha Zebedi na-ekezi ihe ha ji egbu azụ o wee kpọọ ha ngwa ngwa ha wee rapụ ụgbọ ahụ na nna ha so ya amen ka Chineke gozie okwu n'ime ndụ anyị n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị amen ọ bụ na anyị na ngụpụta nke anyị nwere anyị ga-ahụ na-enwekwa mmụta ihe dị ukwuu n'ebe nke a na mbụ o wee na-akọwara anyị na Jizọs na-aga n'usoro n'ụsọ nke osimiri Galili ụsọ nke osimiri Galili bụ mgbe ahụ mgbe Jizọs na-aga n'oge dị ugbu a Jizọs na-aga n'akụkụ ụlọ gị jizọs na-aga n'akụkụ ebe na-azụ ahịa jizọs na-aga n'akụkụ ebe na-agụ akwụkwọ jizọs na-aga n'akụkụ chọpụ ebe na-azụ ahịa jizọs na-aga ọbụda n'akụkụ ụlọ ahụ n'akụkụ ụgbọala ahụ nke nọ na ya jizọs anyị e, bụ nwa nke chineke ọkpara nke chineke nyere anyị naanị ya n'efu iji wee mee ka anyị bụrụ ndị nke a na-agụ ndị na-enweghị mmehie n'ihi na onye enweghị mmehie ka ọ bụ mana ọ bịa nwụchite ọnwụ n'ihi ndị nke nwere mmehie ka ọ na-aga n'oge dị ugbu a adọkwana azụ asọkwana ngọngọ elekwana ya n'ụjọ ma mee ka jizọs gaa ije ọbụnadị n'ime ndụ gị mee ka jizọs kepụta ọbụna dị n'akụkụ ebe ahụ ị nọ ka ọ na-aga mgbe ahụ n'aka usoro nke galili ka ọ na-aga n'akụkụ n'ụbọchị nke taa ọ na-aga ka ọ na-aga ka ọ na-akpọ oku ihe abụọ nke ya chọrọ ka anyị mụta bụ o wee hụ ụmụnne na-abụ bụ Simon onye nke a na-akpọkwa Pita na nwanne ya bụ Andrew ka ha na-awụnye iwe ndị a bụ ndị na-akụ azụ Jizọs maara onye bụ ọ maara afa gị ọ maara ihe ị na-eme ọ maara ebe ibi onwe nweghị ihe ọbụla nke zuru ezu anya ya gbasara gị nke na ọma a sịkwana ya chineke echefuo m chineke adịghị echefu ndị nke ọ bụ na ikwego ọ bụ na ibugo na edere afa ya n'akwụkwọ nsọ anụ akwụkwọ nke ndụ chineke anaghị echefu ndị ya achọrọ m ka ịmata na ndị a ụmụnne ndị a Pita na Andrew na ụmụ zebedi john na James ndị a bụ ndị na-akụ ọgụ ha na-akụ azụ ndị a nwere ọrụ aka dịka gị onwe gị si nwere ọrụ aka onweghị onye Chineke kere gbaba ya aka onweghị onye Chineke kere ka ọ bụrụ onye na-ahụju anya maka ọ bụrụ onye ka kama ọ bụ site na njọ na ndahie nke mmadụ na mmehie mere mmadụ ji nọdụ n'ahụhụ mana ahụhụ ndị a Chineke maara o wee mee ka nwa ya bụ jizọs kraịst bịa wee nwụọ ọnwụ ka anyị wee bụrụ ndị nke atọpụrụ n'ọgbụ mmehie atọpụtago n'ọgbụ nke mmehie ikwerego na jizọs na-azọpụta ndị a bụ ndị nwere aka ọrụ ama ndị nwere aka ọrụ o nwere ihe ị na-alụ ebe ahụ ị na-alụ ọrụ chineke bụ onye nyere ikikere iji wee na-akpata ego iji wee na-alụ ọrụ ndị a ọ bụghị n'ike nke aka gị ma ndị a ka ọ kpọrọ ha oku na mgbe nke ha jizọs na-akpọ gị n'oge dị ugbu a ọ sị bịakwute m ụnụ ndị eburu ibu dị alụ ụnụ ndị na-achọ nzọpụta ụnụ ndị na-ahụju anya ụnụ ndị na-enweghị ndụ bịanụ chineke ya tụkwasịra ụnụ ndụ n'elu ndụ site na onye site n'aha nwa naanị ya bụ jizọs kraịst ọ bụ na ikwere ị ga-abụ onye azọpụtara ka ọ na-akpọ andrew na pete etu a ka o si akpọ gị n'oge dị ugbu a achọrọ m ịmakọrọ ịgbakọrọ ọzọ na chineke maara aha gị ọ maara ebe ibi ihe mmụta nke ọzọ kwa chọrọ ka amata ọ bụ na eleba anya na verse 19 o wee sị ha soni m bịanụ so m n'azụ m ga-eme ụnụ ndị ọkụ na-akụta mmadụ kee ka isi mara jizọs kemgbe ị na-anụ maka akọ Jizọs ị n'ihi eso ya ka ikwere ta echi dapụ ihe a abụghị ụdị ndụ onye nwanyị Chineke na-achọ ihe abụghị ụdị ndụ Jizọs na-achọ ihe abụghị ụdị ndụ Andrew na Peter John na James soro n'ihi mgbe ọ kpọrọ ha ọ ha soni m azụ m ga-eme ụnụ sọsọ Chineke na nwa ya jizọs kraịst bụ onye ga-eme gị iwe bụrụ mmadụ onye ga-eme gị iwe pụọ n'uru nke mmehie mmadụ apụghị ime gị pụọ mmehie n'uru mmehie nwanne apụghị ime gị n'ihi naanị chineke na-enye amara nke a onye ukwu ma onye nta nke na-atụkwasị obi agaghị ime ka ị pụọ n'uru nke mmehie ma n'uru nke nke agbụji gị nso naanị ya ga-eme ihe abụọ okwu nke chineke na-akpọ ọ na-akpọ gị n'oge dị ugbu a ọ sị bịa so m n'azụ ọ bụrụ na ị soro jizọs achọrọ m ịgwa gị ọ maara ụzọ ọ dịghị efu ọhịa ọ dịghị asụ ngọngọ ọ dịghị agharịpụ mmadụ ọ dịghị atụkwa n'ihe ike adịghị mapụ ime nke amụ nke ọzọ n'ihi na ike niile dị n'ọbụ aka ya ọ pụrụ ime ihe niile ihe mmụta nke nọ o wee na-asị mgbe ọ kpọrọ ha oku ha so ya n'azụ ile anya ịfụ na ndị a ozugbo ozugbo ngwa ngwa ka baịbụl kwuruzi okwu nke ohu ọsị ngwa ngwa ha wee rapụ ihe niile ha ji egbu azụ so ya oge a bụ oge a nara mmadụ nke ọma ngwa ngwa elekwana anya n'azụ egbukwana oge a sịkwana ka ị laa nne ma ọ jụọ nna a ka ị laa nwanne gị ma nwanne nna ya onye ukwu ma onye nta ma ụkọchukwu ma onye nke ọzọ ihe a bụ okwu nke a na-akpọ so naanị gị ga-akwụrụ mbọsị ikpe wee jee aza azịza gbasara ndụ nke a nke ị na-ebi n'ụwa achọrọ m ịgwa ya chineke onye ọbụla nke ọ zọpụtara ọ zọpụtawo ya ekwela ka okwu nke a na-akpọ ka ị laa azụ ma ngwa ngwa ha sore a machi gwa ya ngwa ngwa ka ị sore oge dị ugbu a ọ bụ na ị kwere na jizọs bụ onye nwe gị na nzọpụta gị achọrọ m ka ị hụlata isi ebe ọbụla nke ị nọ ka esi chineke ka ọ gbaghara agha mmehie gị ka o deba afọ ga nke ndụ n'ihi na jizọs agatagwo n'ụlọ gị na obe nọ dị ugbu a kwere na jizọs ga-azọpụta gị hụlata isi ebe ọbụla ị nọ n'ogede ugbu a ka anyị kpere chineke ka esi ya ya gbaghara agha ka o deba afọ ga n'akwụkwọ nke ndụ ka ị bụrụ onye nke ga-eketa oke na alaeze eluigwe n'aha jizọs onye nwe na chineke ndị ọbụla ebe ọbụla nke ha nọ n'oge dị ugbu a wee na-anụ olu gị site n'igwe okwu ha na site na ebe ọbụla nke ha na-anụ olu nke a n'oge dị ugbu a onye nwe chineke gbaghara mmehie ha dịka ha si wee yọọ n'ihi na onye obi ebere ka ị bụ were ọbara nwa atụrụ gị jizọs kraịst sachakwanye ha ka ha pụọ na uru na mmehie na n'aha jizọs debakwana afọ ha n'akwụkwọ nke ndụ ka ha bụrụ ihe a gọziri agọzi na ndị nke ya hụ jizọs na mgbe ikpeazụ ha bichara ndụ nke a n'ihi jizọs kraịst bụ onye nwaanyị emem nwanne m nwoke na nwanne m nwaanyị onye ọbụla nke na n'olu n'oge dị ugbu a achọrọ ka m gwagha na chineke chineke edego afa gha na akwụkwọ nke ndụ na-ebikanye ndụ dịka o wee kwesị ndụ nke ziri ezi n'ihu nke chineke na-abakọrịta ụtọ gị na ndị ụmụ nke chineke site na ihe mmụta nke baịbụl site na feloshipu nke ụmụnne ka ị na-eme ihe ndị a niile ị ga-ewudosi ike dịka unu obi agaghị akwa n'ụlọ gị mmiri ị ga-enwekwa na agbamume nke pụrụ iche na mara nke Chineke edugide gị mgbe ị ebisa ndụ nke a wee baa na ndụ nke ebighị ebi n'aha Jizọs aha nka bụ nwanne ụlọ nwoke Obichukwu Tony Eberechukwu igwe okwu m n'ebe unu ga-esi jee nweta mbụ na 080567194 93 ọzọkwa 08056719493 ka anyị kpere Chineke onye nwe anyị na Chineke nke pụrụ ime ihe niile nara ekele n'ebe ọ dị ukwuu n'ihi na imere mere ka anyị n'okwu gị n'oge dị ugbu a gozie okwu gị n'ime ndị anyị ihe niile nke bụ ngọzi gị gbasara ndụ anyị ka ha nche niile bụrụ ihe ga-abịa na mmezu n'ihi Jizọs Kraịst bụ onye nwe anyị udo nke Chukwu nke kasị udo niile dịrị ụnụ n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị amen